ndị hibru isi nke asaa n'ihi na melkizedek nke a eze selem onye nchụàja nke chineke onye kachasị ihe niile elu onye zutere ebraham mgbe o si n'ogbugbu ndị eze ahụ laghachi wee gọzie ya onye ebraham kekwara otu ụzọ n'ụzọ iri n'ihe niile nye ebe ọ bụ mbụ ma asụgharịa aha ya eze nke ezi omume bụrụkwa ma emesịa eze nke selem nke bụ eze nke udo enweghị nna enweghị nne enweghị akụkọ osisi ọmụmụ enweghị mmalite ụbọchị ma ọ bụ ọgwụgwụ ndụ ma emegwuo ya ka o yie ọkpara Chineke ọ na-anọgide onye nchụàja mgbe niile ma leenu otu onye a dị ukwuu onye Abraham bụ nna anyị mbụ nyere otu ụzọ n'ụzọ iri n'isi ihe a lụtara n'agha ọ bụkwa ezie na ndị ahụ ndị si n'etiti ụmụ Livaị pụta ndị na-anara ọlụ onye nchụaja nwere ihe e nyere n'iwu ịnara ndị Izrel otu ụzọ n'ụzọ iri dịka iwu ha si dị nke ahụ bụ ịnara ụmụnne ha ọ bụ ezie na ha esiwo n'afọ Ebreham pụta ma onye ahụ nke na-esiteghị na ha gụọ akụkọ osisi ọmụmụ ya anarawo Ebreham otu ụzọ n'ụzọ iri gọzikwa onye nwere nkwa ndị a ma apụghị ikwugide nke a okwu ọ bụla na onye ka mma na-agọzi onye dịkarị nta ọzọ n'ebe a mmadụ ndị na-anwụ anwụ na-anata otu ụzọ n'ụzọ iri ma n'ebe ahụ otu onye na-anata ha nke a na-agbara ya ama na ọ dị ndụ a ga-ekwu otu a na ọbụna Livai onye na-anata otu ụzọ n'ụzọ iri na o sitekwara n'aka Abraham nye otu ụzọ n'ụzọ iri n'ihi na ọ na-anọ n'afọ nna ya n'oge ahụ mgbe Melkizedek zutere ya ya mere ọ bụrụ na e were ọnọdụ ndị nchụàjà ndị livai mee ka mmadụ zuo oke n'ihi na ndị Izrel anatawo iwu n'okpuru ya mkpa gịnị ọzọ dị ka onye nchụàjà dị iche bilie dịka usoro mekizedek si dị a ego ya dịka usoro eron si dị n'ihi na ebe aghaworo ọnọdụ ndị nchụàja ahụ ọ dị mkpa ka ụgha nke iwu pụtakwa n'ihi na onye ahụ a na-ekwu ihe ndị a banyere ya eketewo oke n'ebo dị iche nke ọ dịghị onye ọbụla jeworo ya aka n'ebe ịchụ àjà site na ya n'ihi na ọ pụtawo ìhè na onye nwe anya esiwo na Juda kwupụta bụ ebo nke Mozis na-ekwughị ihe ọ bụla banyere ndị nchụàja nye ya ihe anyị na-ekwu apụtabigawokwa ihe oke nke ukwu karị ma ọ bụrụ na onye nchụàja dị iche ebili dịka oyi Melkizedek si dị onye meworo ya ka ọ bụrụ onye nchụàja ọ bụghị dịka iwu nke ihe nyere n'iwu nye anụ arụ si dị kama dịka ike nke ndụ na-adịghị agwụ agwụ si dị n'ihi na a na-agbara ya amasị sị gị onwe gị bụ onye nchụàjà ruo mgbe ebighị ebi dịka usoro Melkizedek si dị n'ihi na e mere ka ihe bụrụ ụzọ nye na iwu ghara ịdị ire n'ihi adịghị ike ya na abaghị uru ya n'ihi na iwu ahụ emeghị ihe ọ bụla ka o zuo oke e wee webata olileanya ka mma nke anyị ji bịaru Chineke nso otu ọ dịghịkwa ma ejighị ịṅụ iyi n'ihi na ọ bụ ezie na emewo ka ha bụrụ ndị nchụàja na-aṅụghị iyi ma e onye onwe ya na ịṅụ iyi site n'aka onye ahụ nke na-ekwu okwu banyere ya sị onye nwe anyị ṅụrụ iyi ọ gaghị echegharịkwa uche ya gị onwe gị bụ onye nchụàja ruo mgbe ebighị ebi ọ bụkwa n'ụzọ ruo otu a ka emeworo jizọs ka ọ bụrụ onye mbe nke ọgba ndụ ka mma ọ bụkwa ezie na emewuo ndị ahụ ka ha bụrụ ndị nchụàja riri nne n'ihi na ọnwụ na-egbochi ha ịnọgide ma ya onwe ya n'ihi na ọ na-anọgide ruo mgbe ebighị ebi o nwere ọnọdụ onye nchụàja ya na-adịghị agabiga onye ọzọ o sitekwara na nke a bụ ịzọpụtachasị ndị na-esite n'aka ya abịakwute Chineke ebe ọ na-adị ndụ mgbe niile ịrịọ arịrịọ n'ihi ha n'ihi na onye isi nchụàja dị otu a kwesịrị anyị onye dị ọcha n'obi onye na-enweghị obi ọjọọ onye a na-emerụghị emerụ onye kewapụtagworo n'etiti ndị mmehie mekwa ya ka ọ dị elu karịa eluigwe niile onye ọ na-adịghị ya mkpa kwa ụbọchị ka ndị isi nchụaja ahụ ịchụ aja dị iche iche mbụ n'ihi mmehie niile nke aka ya emesịa n'ihi mmehie niile nke ndị Izrel n'ihi na nke a ka o mere naanị otu mgbe mgbe ọ chụrụ onwe ya dịka àjà. n'ihi na iwu na-edo mmadụ ndị isi nchụàjà ndị na-adịghị ike ma okwu nke ịṅụ iyi ahụ nke soro iwu ahụ n'azụ na-edo ọkpara onye meworo ya ka o zuo oke ruo mgbe ebighị ebi